na yutu kwenu kwenu kwezuonụ anyị ezugo anyị ezugo ịnọ ya ịnọ ya kedu ebe anyị nọ a sị nọ indianapolis nọ indianapolis you know because ịma na the history of indiana ka esi nweta the name bụ na a ga-agadacha ndị polisi n'india afọm ọ dị name dị uh, uh, indiana polis anyị ezugo ọ bụrụ na ị bụ na youth person nọrọ ebe a imere onwe gị because uh, ị gara anụ ya n'akụkọ mana ị mana ya ya emeghị ife anyị mere n'abalị ya ajọsụ preambụ ịghọtago preambụ ka e mere taa ee ọ na-erekọdụ ọ na-erekọdụ ụjọ atụna gị gbakwa ịba na m bụ prọfeshọnal ịghọta ama m na tanzania ama m na kenya ama m ebe niile mambo vip zanụ m na <laughs> ah, nsị gị mambo vip isi m pụa pụa mambo vip mambo vip ezuru echiri m na tanzania na maka ihe nji bụ ihe ndị tanzania all the way from tanzania enwere m taịtụl na ba ife a na akpọ mgbe ife a na-etu mgbe opi ike ndị igbo maka adị eme ife ụmụaka anyway na youth person na-adị ihe a n'abalị a maka na echi anyị etisasị indiana ghọta anyị apịakasị ihe niile a na-eme n'indiana so so ọ bụrụ ibe na youth person ị nọ ị chọrọ ịbịa ihe ị na-eme ọ ya eme gị eme n'anya ahụ mana nsogbu adịrọ anyị eri nke anyị rie nke unu anyway a sị na anyị ekpe ekpere ịghọta ghọta anyị ekpupu n'okpu olisa bi n'igwe ụmụ gị agadoghị ebe a ụmụ gị ezukọ gị ebe a ee a sị na m ga-asụ nke a n'oyibo mba ka nsọ ya n'igbo a sị na e, e, ebe mmadụ abụọ bụ mmadụ ịtọ zukọtara n'afọ chineke ọ pụtara na chineke nọ n'etiti ha so anyị anyị ezukọgo ebe a chineke nọ n'etiti anyị chineke anyị na-asị gị ka anyị nara otito nara ekele ka isi duo anyị niile o nwere ndị si ohio o nwere ndị si toronto o nwere ndị si london o nwere ndị si new york ndị otu anyị nwee ndị si Maryland ndị si obodo dịsị aṅa chineke iduru anyị n'udo ogwe ndị ka na-abịa o chineke ya na-asị gị ka iduo ha n'udo dịka anyị si wee bịa ebe a chineke anyị na-asị gị ife niile anyị akpa ife niile anyị akpa chineke anyị na-asị ka ịbịa n'ụlọ n'etiti anyị na ihe niile anyị ga-akpa bụ ihe ga-abụ ihe ọganiru ihe ga-ebute eh, eh, eh, ọdịna mma n'etiti anyị chineke a na-asịkwa gị dịka anyị si bido ihe ọ bụọkwa na emechakwa nke afọ a sị ya ma mmezi mgbe ọzọ anyị eme chineke a na-asị dịka anyị si bido ihe a ọ ga na-aga ọ ga na-aga ọ ga na-aga wee ruo mgbe ebighị ebi anyị ihe anyị ga na-ekwe bụ kwe na ọ ga na-aga ọ ga na-aga ọ ga na-aga ihe niile a ka anyị na-asị ka anyị na-ayọ gị wee na-ekwe na ị ga-emezu anyị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị a na-akụkwa aka ebe a a na-akụkwa aka ebe a